himege ma himege wano na himege himu ya kamu mbambam lekane kana na gishima wano nyagwa gisha wano tawo nchige imna ngine zuzu hari nchi bu bilang udah mau bu. Iya hera maka hera maka bu bu bu gan bu gan kem ge ba ha ke ga ba bu ba nchi nchi nchi ha kan ne uhuru uhuru ba ba ba nchi gi gi gi udah ebe na na na ma jijin gi gi ji ebe. Ba kiti ya kan maka ntu pe di nchi. Ulo no. Ba maka maka. Ko ko ma ge ge ma ma ka me sura ba ba ba nto to. Wa o tuni shin na ina ge bra tan na ge bra ka ge gi o ta kan na gi ba ba nta. kini ajuma elozi na ga-achọkwa m ife ebe a ị akpọ mmadụ na-aba ọhịa n'ime ahịa ka isi agbawa n'ime ahịa anyekwala m nsogbu aga m eso gị abịa nta ụbọchị ọzọ mkpaji mkpaji bịa mkpaji kpa aka gịnị mkpaji kpa aka gịnị agwakwala m agwakwala m sọ bịa bịa ọsọ esi ọsọ aga m abịa ọfịa kọm m ga-abịa ọfịa m gasewe mmiri egbe m asụrụ m egbe asụ atabara n'akụ ihe ka ọgịnị asụrụ m egbe asụ ịsụrụ ịsụrụ egbe gị asụ ịsụrụ n'egbe kemgbe isi sụọ egbe gị ọ dana ịgba ana enwe na nke ịba na achọ m anụ dị mma nye m anụ nke na-adị mma ọ wụrụ ọkwa nye m ọ wụrụ ntị nye m ọ wụrụ ọzọ dị mma ịgbagbuo gbagbugo dị ofe ọkwa na ngwere gbagbuo ọ wụrụ ụkpala gbagbuo atabara n'ọkụ dịka ọgịnị gbagbuo ka ntị nụ ka ebe gị asụ ọgbụ m ọnwa afọlata onye mmadụ anọ igbo echi anyị ama ụzọ gaa ọhịa ndịda aga m ama adịghị nwara anyị agaghị aka ile ala ara ka m gakpa ụzọ ka m gakpa ụzọ ala ọgama gakpa ụzọ a gakpa ụzọ ịnụla ọ ụla ya ọ nlawa ọfụma ọfụma ọfụma nna anyị ọwụ ihe obi aṅụ nye m hmm? na ezinụlọ gị nwetara ihe ọma ọnwa nwanne gị Ifeọma nke nwetara ohere ị ga-agụ akwụkwọ na mahadum onwe ihe egwuregwu na ezinụlọ nke nwe onye izizi onye mbụ nke nwetara ohere ị ga-agụ akwụkwọ na mahadum aka ihe ọma nyere obodo anyị agaghị na-ekwu ekele dịrị Chineke o ekele dịrị onye nwe anyị o nna ele bi na-abịa oge ka m jee ndị ọghọ nna anyị nna anyị ọ gịnị kwa. ị ka na-ajụ ka ọ na-emarụ ee ngozi ebe nwa nsusu onye iberibe ahụ kpọrọ ifuma bụ anyị ụzọ wee nweta akwụkwọ eji eji aba mahadum ee ịchọ ka obi dị m mma <laughs> nke a bịara eche gị ebe o jigoro ngwa bụ nti pataka mgbe edego m nke mbụ de nke ịbụ de nke ntọ nke ịnọ ka na akwadozi ide ekpebigo m n'ime obi m si na ndị na-ana nke a ọ na m aba mahadum ahụ nso nne na nna m gawa ọrụ ugbo okwu ihe ọzọ o ngozi hicha ịkọ ọrụ ugbo gị akọwa ma ọ bụ maka m bụ ezi nne mgbe m ihe ọbụla site n'ike ikikere nke aka m ka mba mahadum iche ịkọ ọrụ ugbo gị akọwa gịnị gbasara m jekọba n'ọrụ ugbo chineke onye dịkwa n'iche n'iche chineke kere anyị ji dị n'iche n'iche ọ sị na ya maga mahadum nke ifeọma ekwego ya ọ gaa mahadum ona na chineke anyị si na ya maga mahadum anyị hapụ ya ona biko adị m eme ihe oge chineke na o adị m eme ihe nke ahụ ele otu oge si eburu anyị ụzọ nweta akwụkwọ eji aba mahadum ee ọ bụ akwụkwọ nke ọ kacha wee mara ka ọ mma nke ọma ka ọ ga-eji eburu m ụzọ mahadum ee ị chọọ ka obi dị m mma ị na-akọ oge chineke na gabanụ na dị iche biko ihe na-akọ ka isi isi na anyịgo biko nye m ndị ịma na ị na-eme ka nwa mahadum mahadum nke ara gị ụla jee m biko jee jee <laughs> Adam ne? Nataka wanne maya makuchukwa mo. Amazi kwa miengeme. Nataka wanne mo. Akuchukumerem charire mo. onye agbagojugo m amazikwa m ihe m ga-eme chukwu ga-emepere gị ụzọ chukwu ya emepere m ụzọ kee chukwu ya emepere m ụzọ anabatago m n'ụlọ akwụkwọ ihe na-achọzighị ego ji akụzi ụwa ama m ihe m gabigara tupu m na-enweta ya Ugbo dị ego m ji akwụkwọ na akwụkwọ ee ọ bụ eziokwu adanne mana asịkwa m kwuo na agwaghị ekekwa azụ ka nwanne anyị nwoke n'oge n'oge aka. isi gị gịnị azụka ọ dị ka ịchọfugo ihe nna anyị gabigara n'aka ha tupu ọ na-ahụ ọ bụ nna ya na nna anyị ọ bụrụ anyị na ya chukwu ịrapụgonu m o Kemgbe ojiji ka emepe ụzọ ahụ, kemgbe oji emepe Mami Ifeọma. biko nyere m aka chọọ akpana m enye m gị m nwere ike na akpụ ego ma ejikwọrọ ụgwọ ụlọ akwụkwọ nwa nwaanyị nwetara Mmifeọma m sị gị na obi adịghị m ụtọ nke ukwuu na nwa gị nwa onye mbụ n'obodo anya nwetara ohere ịga gụọ mahadum m sị gị na obi adịghị m ụtọ ụmụ onye asị ee Mmifeọma ịma na nwanne m nwaanyị bụkwa nwunye dị m elele m onwe m hmm, ma n'ime ma na mpụta enwe ebe mgbe ọ tụwara agbọtọghị m ọ agha otu akpa eke nwoke mgbe ọ tụwara mana ka m chee ma onye m ga-agbata okwe mgbataghala mmadụ okwe m ga-agwa gị na ka m lee enwe onye m ga-agbata ngwata mmadụ onye m m ga-ehi gị na ohi ọma butere anyị aka achọrọ m ịga arụ ebe ubi ka m na afọ ahụ mgbanụ ga-achike nna na anyị nnọọ adị m mma nnọọ a sị bụ na emesịa m ga abịa n'ụlọ gị mana chukwu emega afụgo m gị kịta nna anyị biko a sị ka m yọọ gị ọnwụ na onwe ihe mere gị na nna m tupu ọ na anwụ biko gbaghara o ọ dị mma anụ na ma gwụchala ihe iji wee kwụsị m ọ nwere ihe ọzọ e, nna anyị naanị asị m ka m yọọ gị ka ihe nu m aka gbutuo nọ n'ala mpa m ka m ya weta ego m eji kwụ ụgwọ nnabata m na mahadum a gbuoro gị nkwụ nọ n'ala nna gị hmm? e ụgwọ mahadum mma nein. Lalalalalala, shi daga ɓawon rock ko ina ga mahatmin gamru mu gina mahatmin. dịzi ụta ihe mere ọ nwanne gị nwaanyị ifeọma mana ifeọma hụrụ n'ụzọ kwụsị m kọwaa pitipiti ihe niile dị ya n'ọnụ onwe ya ọ na-akọghara ọkọrọchi ebe a ya akọrọchi ebe ihe ndị mmadụ na-akọ ọghọ akụkọ wụ ndị ụkọchukwu ifeọma ọgọgọ na onye ụkọchukwu na-akọzi pitipiti dị ya n'ọnụ ọ jụọ mma ajụkwa n'onye ijọmma jụ onye nwa m ee eh, isiokwu ya bụkwa na ee eh, na mbikọ na m ga-abịa gbuori ya nkwụ eh, mgbuori ya nkwụ na ọ dị oke mkpa ka ya ree ya ka o nwee ike nweta ego ọ ga-eji gaa bido mahadum ọ chọrọ ịga bido facha na fa kacha ama akwụkwọ n'elu n'obodo anyị a ndị dịka anyị nwa ụmụ nwoke ụmụ okorobịa juru eju kwesịrị ịga mahadum enwebe nke gara agụnọ ọ bụrụzie ifeọma mana na m ka ihe gwara ya e e, e, ka ihe chọrọ ka m ya gịnị ka ị chọrọ ka m gwa ya egere m ya ntị m ka ọ ghara ịwụ na achọghị m ige ya ntị ma ọ na-agbakọtara m ha azụ hm? nkecha ya ntị wụwa ya n'ala onye na-akwa na ego igburu ya nkwụ nnọkọta nga gbuwere ya nkwụ si adị m mma ọ gagburu onwe ya na mahadum na-ejere okwu na-ejere mana ka m weregodo anya m abụọ fụ ka ha si aba na mahadum a ka m fụ ka a esi weta ego ndị a na ego enwere ejigo afụghị ego rie nri ka eze ebe e si weta ego eji aba anyị e abụ n'akwụkwọ nchena ihe dị oke na amara m na okwu adịrọ n'okwu a ka mba n'igbo nna anyị abịanụ ka m mara ihe mere bịazikwa otu mụ na gị si kpaa gịnị ịma ihe meziri na m abịa m otu anyị ka ya mụ na gị kpa si ọ dịkwa gị mma mụ na ọgbọ anyị gịnị gịnị ka agba mana ikwenu m nkwa si ya bịa gbutere m nkwụ ọkwa mgbe nkwa gị nkwa mgbe nkwa gị nkwa dịkwanụ m anya nwatakịrị ahụ ịgwacha m okwu agawa m ekwe m gị nkwa ọ gịnị ka ọ ga-ere batara ebe anyị fụrụ na mụ na nna m nwere ya na-eri ọ gwago gị ihe na ya n'obi na-eti nna gị nna gị manya nna gị bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ bá kìnnà ẹ̀mí ní ètí nà ẹ̀mọ́ ẹ̀ nàgẹ̀ o nàgẹ̀ nà sẹ́bà iná nù iná dáa sẹ́yìn wọ́n èyí ti dáa ịzaghị ife ọma ka ife ọjọọ na-ekwu na-eti nna ya nna nna gị ọmara m ụna ebe sara ahụ nna ya adanne na ya ajụdo ịma ihe mere ozi nwanne m eji eme o mana ihe deghị m asara m gbawara m obi deghị asị na ya sara m ihe asara mbọchị a ka nwike ya pịa kwagawa ebe ọ na-eji mana nke kacha dị njọ ụna-azụ ụka nwa ya wee si ma nshi n'ụlọ ha pụọ gịnị ndị agbara gbara njọ eji m anya mgbe ahụ na nwata cheta mgbe nna m na nna ụka nwere okwu ya bụ na ha ka bụ ihe a n'obi ha ka bụ ihe a n'obi n'eziokwu hmm? gwazienụ m ka ihe ga-emezi eh? ụbọchị ikpeazụ na-abịa abịawo abalị atọ m kwesịrị ịkwụ ụgwọ nnabata m n'akwụkwọ mahadum ma ma akwụ ya ha ga-akagbu akwụkwọ nnabata m ka ihe ga-emezi ike ọ na agwụdokwa gị ị na-ezidukwa ike hey ka si ihe chọkwanụ ka m mee kamsi eh? biko biko m biko e iwe o nwere onye ịma ga-egbutuwuru m nkwụ ọsịsọ ọsịsọ kedu maka nwanne nna gị hapụ hapụ nnu nke ahụ ihe akụkọ m ga-akọrọ gị mbọchị ọzọ biko nwunye ịma ee ọ dịkwa ka onwe onye mma ee eh? eh, mana kemgbe ị na-achọ ịga ọ bụrụ taa taa taa taa na echi ee eh? enidiri m ya ọsịsọ ọsịsọ nsogbu adịghị ihe ga-eme na ị ga-anaba ka ọ dịbazie echi m ga-aga na mgbede taa ga hụ onye ahụ echi ka ọ bịa gbuo olu gị kansịn kansịn hei nwaanyị ọma nnọọ o oh, oh. daalụ oh. Esta nwanne hmm? ọkụ ịma na ihe ọkụkọ ji mmiri na-achụ dị oke mkpa hmm, dịka ihe nna nna ya kwụ biko biko ka m jikene gị o nwere onye ịma ga-egbotuwuru m nkwọ kịta na echi e ga-egbukwara gị nkwọ ke maka dị makwa nne ya pụgo n'okwu nwanne mpa m ahụ ihe akụkọ ga-akọrọ gị mbọchị ọzọ biko o nwere onye ịma biko nne gwanụ ọ ọdụ m ọsịsọ hmm. ngwa ọ dịkwa ka enwere otu onye mma hmm. otu mana ele mgbe ị chọrọ igbu ya bụ nkwụ kịta na echi na ihe mere na anyị ga-ahapụ ya echi ka anyị hapụ ya echi ka m were mgbede anyasị aga lemon ya hmm. kpanyere ya maka ya echi hmm. e chekwara m ịhụ ọka ụlọ m achọkwa m ya ma pụta nuo ee ka ihe ndebekwana na ebe a ana m akwado ịbịa hụ nke a ị bịazi hmm, a sị mma bịa gwa gị maka na onye ahụ m gwara gị na ọ ga-abịa gbuore gị nkwụ na ọ sị na ya enwezi efe nọ ihe mezini nsizie ka m bịa gwa gị nke oge ka dị ihe mezini nwanne m mụ amaghịkwa maka na echegidere m ya ekpe nwa ihe dị n'elu ụwa m na-echefọlụ ya n'ekpe si ya ka ọ bịa gboro gị nkwụ ọ sị na ya enwere efe amaghịzi m ihe ọzọ a ga-eme m onye egburu m ngwa a ọsọsọ ọsọsọ ka m wee kwụọ ụgwọ akwụkwọ m ka ihe emezi nwanne m ma anụ ma enwere onye ọzọ ya eme n'oge ya nna ịgbanya na nsogbu adịghị mana agwabu m ụwa Esta onye m nwaanyị emechaazi nya nyeje nne m ezi ọ dị mma ọ dị mma gaa ka ị ma ọ ga-enyere gị aka ngwanụ ọ dị mma ka m nabazie ọ dị mma gbanwego obi na ahụkwa nri mụ akwa gbanwekwa obi m maka gịnị kwanụ ọkwa ịhụrụ ihe ị na-eme ọ dịghị m obi mma o mgbe ọ nnọọ ga mgbe o sọ gị ọrịkpa mma o ọkwa na na-eji Thank you. 哎，那管侬呢？要跟你妈哄过来给你干了。哎，我妈搞，哎，我们有点嘛，哎，那，那哦，啊，光呀，刚刚我带哦，哎，哎呀。 gaa aga m ka aga Lala nike. Oh ya. Ah. Oh, eh. Onye ya onye ntakịrị. Tupu na-egbuwe ya bụ akwa ya. Ka m gaa. Eh. Ah. Gwanụ mụ na gwanụ. Ama m na anyị gwa anyị ngwa gawa n'ụgwa wa. Shi otu shi otu ma ị gama. Ihe mega m kwanụ m ihe ọwụ eh, akwa m ji nwoke. Gakwa ọsịsọ. Nna. Eh, eh, oh ya. Ja arịa m chiri gbadị. Arịa m ịma inwe anyị mara mma ọ eh? oh, ga-ekwe ka ihe m ga-agba gị ikwete amamikpetegodi oyimahị ime ahụrụ gị n'anya achara ugwu ịmaka mgbe ị mara ee eh? chukwu ihe ga-emeni eh, achọrọ ka nyetụ m ohere ka m sorotu ihe oh, jere nga ijere nga ndị ọzọ megaa mee ɔsisɔ ɔsisɔ mee ɛyɛ ama mi gara kia ɛn ilamuna chichi kwenye kete ne nele bigaje mwa isha ushauri kwa yamma ɛn kakika sika mmeretu na ɔlamuna. dànù ọ̀yọ́ oṣù kan ní oṣù. chukwu chukwu inọba n'eluigwe na-ahụ ya chukwu ịnasikwa ya na-eme ịnasikwa chukwu obi agbagbo kene ngeji edego ngeji bụ agbụgbọ ozugbo ndị na n'aka nke m ji ka ihe ndị na-aka udo adịkwana mma gịnị mere gịnị mere ka maka ifeọma nwanne gị nwaanyị ọ na ya mana ọ dịrọ mma bịa bịa bịa bịa ji mebe ole bụ ọnụ chere chere nsogbu ya bụ na nkwụ ya na enweghị onye ọfụrụ ya egburu ya akwụ hmm, nkwụ e? nkwụ ya achala ngwa ihe gị mere da lawa hmm? lawa nulo kam jaw dem mam hmm, ew hmm? banket be awura no ana ba ndo do ga nwai ha ke karo wa ngwa no ka ga ko nyem ji na ka akari nwoke enyi m kezi ka isi gaa akwụkwọ nụ na-agwa ahụ ma ọ wụ na m bịara jụ udele ya gwa m na ị nawago ihe nke awụrụ ihe mgbagwoju anya nyere m nne m ihe udele kwuru o juru m anya o juru m anya ọ wụrụ ihe m na-akọrọ mmadụ ị ma na udele si na mụ na ya ga-ehi tupu ọ na-egburu m nkụ isi gịnị udele ekwu arụ udele atụpụ n'afọ akụzikwana hei isu ndị nekwuru ihe dị ụta udeneke emekwa na-arụ udene atụpụ afọ gbaghị ihe dị ụta hei biko okenye m gwagharawanụ biko nkwena ihe na-akpụ ya echegbukwa n'onwe gị nụ biko gharawa nsogbu adịghị adị m mma nnọọ hmm. mana o nwebe m na-eje ka m gaa ijeọma udene udene atụpụ afọ Ifeọma nne Ifeọma e nwere ajụjụ m chọrọ ịjụ gị ana achọrọ m chike gwa m ka ewe eziokwu ma e onye nyere ya aka gbuo nkwụ ahụ maka achọfara m chọọ ha egbe nyere aga aka gbuo nkwụ ahụ nwa m gwa m ka e ewe eziokwu achọrọ m ịma onye nyere aka gbuo nkwụ ahụ nke gị na-ekuzikwanụ ka ị ịmazikwa onye nwa gị ọ m gị n'otu oyi m nye nyemaka gbutuo nkwụ afọ m ya wee yọọ ya ka onye maka gbutuo nkwụ o gbutuoro m mgbe ọ gụsigo nwezikwa ihe ọzọ ekwerela m ha ikwu ekwere m kwezi ọma bikos ama m nwa m ị ga ifula m ihe mama mazikwanụ nke ị na-ekwe ka ị ịmazikwa onye nwa gị aguardamos agua ịgbaji ego m ji akwụrụ gị ụgwọ ụlọ akwụkwọ <laughs> nne arawa na Chukwuemeka mara Chukwuemeka mara nne enwere m ihe ntụnanya nchọ iji gị ịtụnanya kwa n'azụ ụlọ <laughs> nne bịawa n'azụ ụlọ oh, ịtụnanya kwa nne bịa bịa bịa nwanne m onye ndị Ifeọma ga-emekwa m afọ m na Adanne nwere obi aṅụrị ịrapụ anyị achọkwa m ka ọ gawa akọkwana m ụta ọ gawara ma ọ bụrụ na ya e nwa bụ onye izu gara ụlọ akwụkwọ n'obodo anyị ngwanụ ụlọ aka anyị abụọ hmm, Eh, nke eh, nsogbu adịọ. Enwere ihe m ka m jụọ gị. Mbọsị anyị nọ n'ọgbakọ egwuregwu anyị na-akpọ ụga. Mm. Enwe ụdịka agwa ịkpa m na-aghọta. ifu na ife maka ihe a kịta ị na-ajụ m kịta maka iji wee chichala nnọọ ike gị wee sibe nne gị bịa ebe a ntụta bịa jụkparị m ọnụ ee achọkwa m biko kwa maka na Ifeọma enwetago akwụkwọ o ji aba mahadum onye na-ewu ewenu gị mana ka m agwa gị si makwa na ọwa Ifeọma si ka ị bụrụ itibọnkọm kwa nke ahụ ọ na-amụ amụ ka m si ndị nwa mm. na-akpọ mmadụ iti na egodu gị ugboro ole ka ị na-enye gị ụda ihe mepe ọnụ wee sị mụnwa nọ ihe a na mba iti m ekwetego na abụ m iti mana nye nwa ka m na-achọkwa ịgwa gị ka ị werekwa ya na enweghị ihe dị gị n'ụbụrụ a mana mma. m gwa otu ihe na-amahụ ka m si abụrụ m itibụ nkụ oge na-adịghị anya m ga-aba mahadum biko chee ka m jikere gị ị ga-anata mmadụ ụbụrụ ihe eji banye mahadum ka ọngụnwa ga-aba mahadum ọhụụ ọ ga-aba ya gị o doro ihe ọ bụla ị na-eme ọnya ka eji kụchara ụkwụ bịa eji m ajụjụ iberibe na ụtụ anụ na ajụkpagharị m ọnụ ka m si ka m si ngwa bịa na nne gị ofu ihe m si ka m gị ọ kakwa mma na ịkwụsị iri anụ onwe gị bịa naba bịa naba maka na ibido iri gị ọdọ nwere ihe ime iji onwe gị eme na ụcha ị ga-afụkwa nke iji aba mahadum gị m ọnụ nke iji buru nne gị n'egoro onye gbuoro nwatakịrị a ifeọma nkwụ a kedu onye gbuoro ya nkwụ onye gbuoro ya nkwụ nna m amakwa m onye gburu ya e, akwa ụkwanye mfụrụ gburu ya ya nwere onwe ka isi wee nyopụta onye gburu nkwụ a ị nọrọ n'obodo a na-agbagharị ụgbọrọgbọrọ kedu kedu nnụ mmadụ dị ndụ ga-aga gbuo akwụ a maka gịnị ọsọ m na-egbu akwụ n'obodo a kedu onye gburu nwatakịrị nwaanyị a akwụwa ị sịrị ịmaghị ngịwa ị ah, ah, na-akpagharị n'obodo kpọrọkpọrọ ịmaghị ihe na-aga na ọnwụ ị na-arị elu ngwere nwa apịawa agụ isi isi isi dịka ọdụ ọdụ ọdụ agụ iyi ah, I am, enyi onye ga-egburu ifeọma nkwụ Esther yi m nwaanyị ezi enyi m kee ka ime <laughs> ajụjụ a nnọọ ọkwanụ m ihe m kwesịrị ịjụ gị ka ejiga m hmm? ekwesịkwara na ịgwa gị nnọọ agwa na ana m adị nnọọ mma mgbe niile ya nụ nee ya ị na-adị ka <laughs> obere gị na-adịghị anya Hapụ, m ahapụ hapụkwanụ gawa ebe ị na-ahapụ onye ọrụ ugbo dị ka gị onye ga na-agburu gị akwụ na e, ụmụ ewu ọkụkọ na-azụrụ gị ụmụ mpịampịa ihe ndị anọ <laughs> Esta ị ga-agbanwe agbanwe enyekwana onwe gị nsogbu maka ihe ndị ahụ o nwere otu ọyị nwoke na-abịa eme ihe ndị ahụ na-emekwara m ihe ndị dị iche iche gbamọkpa n'eze isi gịnị obere gị adịghị anya aga m ala ụlọ akwụkwọ ya bụ nwata nwoke na-agba n'ekwu ahụ onye nwa na-egburu gị onye emezi ga-agasị ụmụozi ndị ọzọ ịmakwa nụ mma gịnị mere nwoke ama ndalụdozi izere ize a mana ebee ka ị na-arakwanụ ị chọghị hapụ m n'obodo a ọ bụrụ oge na-adịghị anya hmm? aga m ahapụ gị na ụlọ ịhụna nesta na-awụ onye mahadum chineke n'ofu ụbọchị aga m abụkwa onye mahadum ahụ ise mana ka ngwaka nne gị enwere ofu ihe na-enye m obi aka nwanne m nwaanyị achọrọ m ịjụ ndị fọm onye gburu ya nkwarụ ke kwanye iche kimo ka esi egbu nkwụ mba chekwa m ime otu esi egbu nkwụ nwaanyị na-ebukwa n'ekwu ebe achọrọ m ime onye gburula ya nku ka nwee ike maka na ikwe ma ndi ifeọma na-aga ebe ụlọ akwụkwọ ka nwee ike kpọọ onye akọ bịa na-egburula anyị ngwa n'o ka eme n'ọsịsọ tupu nna ya Azụka anụrụ m na ifeọma akwadogo ịgawa mahadum na ọ ụgwọ niile o kwesịrị ịkwụ ka akpọbata ya na mahadum na ndị mahadum gị ya na ọ ijebe mahadum na-ajụsio kedu onye gburu ya nkwụ a o kpata ego o ji mahadum a nna m nke a m n'anya ma na m si n'ebe ọkụ na-enwe n'elu webata amanụ m ka esi arị elu ọfọzikwa igbo akwụ ha ga-agagbu onwe ha na mahadum ọkwa mahadum a ọ ga-egbu ha na m bịa ka m gaa hụ ọyụ ifeoma ba na mahadum ọ aga anọkwara ya n'obodo a ga-agafeziri ha n'obodo a kesi onye gburu akwa ka onye gburu akwa a e kwesị nweta ego a ma anya gị jọrọ njọ ọfụma nke a onye m ị ma ahụ emerịta ka ahụ eze ọjọọ ga iji aja kacha eze nwụrụ anwụ ka atụ gị bua onye mgbawa okwu sọ ma emere ya ka nyụọ ya ma gwa nwa okwu eze gị ha sara m olie mgbe mgbe mgbe dịka ma na-aṅụ nwana aha nwa kewo mmụọ ozi chineke si n'eluigwe oto wetuore m elo hmm. nwannu geri geri geri geri geri ishi eluigwe ịgbawa chukwu akpọgara gị nwannu na-atọ ka nwannu na akpọ ka na akpọ ka na akpọ ka akpọ gị ka onye ka onye bụ nwa nwa nwere nwa nwere olu ọma na-atọ na-atọ gị geri geri na-atọ gị ka atọ gị onye onye mmadụ na-aga anụrụ gị ntị agwara m n'okwute okwu akwa adịla m akpụ ma akpụmara afọ m n'aka ma nọ m ahụ ịkpa iwe ịbịa kọwara gị iwe igbu m a na ga akụ ị na-akwụbedo ụgwọ ọnwa iji nwaanyị iji nwunye ịrịgo nwunye nye nwunye gị ịkwụrụ ụgwọ isi nwaanyị ịmakwa ifeọma nwunye m ifeọma m nwere mbakwe m hmm. ga ife ibe eje eje hotel amụma egosiri ka ọdọdọ akwa ịgbalị eche eche enwe eche eme ekwum ihe ekwuchi ife ọma ife ị ga-etinye gị n'ara ife ị ga gị n'ara ndị otinyekwa nne gị ịhụ gị ya ife edila gị kpakpam lekwa gị adauru abalị bịa nga aba gawa eri gawa ee abakwala m ọbụla abakwala m ụlọ nke nke ndị mmadụ nọ nnọọ na-agbara nọ na-agbara ara na ndị mmadụ alụbeghị nwanyị asa alụọla nwaanyị anya ga-abụ m na ọma m elewu ka egbu ewu anya ọma m bịa ebe ebe ka ihe lege ka ihe lege ha ị ga-aga nwa ụkwa ga-egbu gị ka ihe lege ala nụ na guzo ka ihe na eleba ọnwụ ukwumere gị gị ha taa gị gị nne me na-atakwa ihe na-ata anyị na ala gwa gwa gwa gwa gwa gwa gwa gwa nwanne m ije nwere anyị ji ebu akwa nsoro ndị na nna m na-aga ọrụ ugbo ọ dịkọ nke a ka mkpa Chineke kere anyị si na ya ma ama ya ma ngadị nwanne m ka njechire nna m nọrọ ebe a na-echi nri onye ije nwere akwa ahụ nsoro ndị na nna m na-aga ọrụ ugbo ọ dịkọ nke a bụ echi Chineke na si na m oshi nri ndị be gị na ifeọma nwa m ngwa dị akpa ya akwụkwọ kpachara anya gị saa anya gị mmiri mara ụdịka enyi ndị gị domanụ mara kwakpa nga anyịrị mara kwasha enweghị ha iji anyị nwe akpakpa ele ụgwọ nne anụgo m ihe ikwuru o agaghị m agharịpụ m ga na-eme n'ụlọ ngwa nsogbu ahụ ama m chege yigharịpụ m ngwa bajimia ga-emefu ihe ndị ahụ imega ka nje n'ụkwado n'ịma na obere oge na adị anya ma abụọ dụkọtakwa nwanne gị anya o ịma na anọ Nasta pameo. Nasta lagi yo. Nih. Mama kanje no. Kuna mekbero. Ganu. Ijamana. Deshe kwanya nana wam. Ganu. ọlaechi ọzọrọ chineke mkpụrụagụgụ azala m uwe uwe ma adọkachara ọ na-ego mkpa m ji azụ ọdụ hmm? onye na-echi ọzọrọ chineke ah, ọzọrọ chineke onye chineke mkpụrụagụgụ azala m ah, ah. ugo ebe agha nwanne m eh. kedụkwanụ maka nwanne gị nwaanyị Ifeọma na-achụgo ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ ee ka masịkwa o ya ọ ga-alụkwa ọzọ ọ ga-abata chukwu ya aka hmm, mama ọ alụwa nwaanyị ọma ọgọ sochi eme ọgọwa ọgọ ya ga-eme ya ga-akwụtụ bua mmele chọzaghị chileke alago anyị ma asị m ekelekwa gị asị m ekele gị maka nwa nwanne gị nwoke Ifeọma e? Chineke emeela o maka akwụkwọ e na mahadum Chineke arụọ n'ọrụ dị ike e? Chineke gbakwa gị ọkụ ọhịa ji na-akwụsị n'ụzọ na-ekele maka mahadum mahadum bụkwa gị e? ụbọchị ọzọ ịnwa anwa akwụsị m n'ụzọ na-agwa m ihe na-echiri na-ekele m maka ihe gbasara mahadum ihe Ifeọma ma ike Chineke akpọ gị ọkụ ka ihe gbasa mụ na ụnụ na mahadum nna anyị ma agbakwala nkịtị ihe ọwa anya ukwu ọwụ gịnị ọ mmadụ zig etile nwa nke gị na mahadum kama ekele gị si nwatakịrị Chileke mere gaa na ya anya ukwu dị gị ndị ihu iwe gị Chileke kpọkwa gị ọkụ ka ihe gbasara gị na nwa m na mahadum na nwaanyị ọzọ na mahadum bịa egbere m ogologo okpuchi na-enye gị ma ị na-agba nta ma nta na-agba gị ma ị na-agba anụ gbara ya gawa mbọchị ọzọ ịhụrụ n'ụzọ kwụsị m ka gị ọkụ ogologo mkpịsị ka nyere gị ah, ị na-agba anụ amaka nne bata nna n'egwere na-ehi ụra azụka lekwa m eshishi lekwa m nnọọ eshishi ị ma na onye iberibe a a na-akpọ ọgbanta ka onye nta ka ọgba anụ hụrụ n'ụzọ kparịchaa m nnọọ ka o nwere ike kparịa m kwụsị m kparịba m nnọọ ka ọgba nta ka ọ gara gara a na-akpọ egbe gara a na-akpọ egbe hụ m n'ụzọ kwụsị m sị m na-akparị sị m lee na lee na na na na na ifeọma abanyego mahadum na ọ banyego mahadum mụ lee m lee mụ na ezinụlọ nke m na nwa mma azụ ụka ọ nọrọ n'ụlọ ọ banyeghị mahadum Eh, na ihe ọ na-agwa ha wụ na ya si ebe ọkụ na-acha n'elu bụrụ isi eh, eh, agụiyi na ọdụ agụiyi na-akpagharị n'obodo na-akparị m ya ekene nwe chukwu kere ya ya ekene chukwu kere na ọ m ka ọ kwadị maka m ga-adọpụta ire ya n'ọrụ ya mma adọpụta ire ya nye ya mana ọ gafe ebe ọ gafe ebe njide jide ya mme ihe m ga-eme ọ gawa ya n'ihe gbasara ezinụlọ anyị ọ sapụ ya ụkwụ mana azụka azụka a na-ekwu nka a na-ekwu nka mkparị na-akparị m ọ na mmadụ dịka ka ụmụ ibe gị na-aga mahadum kedu nke wee gaghị aga mahadum ị kwesịrị ịga mahadum ọ gị na-ebute mkparị ya na-akparị m mhm. nke nke bụ na ị gaghị aga mahadum na ihe ị nọ ebe a e, e, ebugharịwo isi isi isi isi agụghị na ọdụ agụghị nna m onye na-enweghị isi akwụkwọ ọ na-aga mahadum onye na-enweghị isi akwụkwọ na-aga mahadum isi nna m bụ ka m onye na isi akwụkwọ na-aga mahadum na-aga a Chineke ọkụ isi nna m ka m Chineke kpọọ ọkụ ma e ga akwụkwọ e, e, on anyone. ụgwọ akwụkwọ não ụzọrọ anyị não amagha gị não anyị ga-akwụkwọ eze ihe mere dị mma ihe ara nkwara ọfụma Mm. biko nke iru ọnọtụ ya nne onye nwe nwata nwa agbọghọ ahụ m hụrụ nọ na-aza ahịa taa. ka ịkwana ihe na-atọ gị nwa mara mma nke ukwuu ọwụ onye mụ na ya nọ n'ofe ụlọ akwụkwọ mahadum ọ sị ka ọ bịa nọtọrọla m tupu ya ana nne ịma na ịwụ nwanne m nwaanyị biko hajitụrụ m ya hajitụrụ m ya afụrụ m ya n'anya nke ukwuu nne nnekwanụ ọ gabara ahịa ọmalịcha oyi m ọkụ ịma na aga m ala taa ka nwa ike ga-agba mbọ tụ m ga-esi nweta ego kwụọ ụgwọ ụlọ akwụkwọ ịmana obere oge na-adịghị anya edemede na akwụkwọ anyị ga-amalite eh? ka m nwee ike ịnwetakwa n'ego m ji akwụ ụgwọ na akwụkwọ na nwoke ahụ wuo onye ọhụrụ nchịkọta ụlọ akwụkwọ anyị nwoke ahụ o bitere ya mmiri gị na-akwụghị ụgwọ ụlọ akwụkwọ ihe esi elu ụlọ a nwanne m oh, ịhụla nne ya eh? ka ihe mmadụ ga-emekwenu ekpere m na-ekpe nnọọ na dịka m na n'obodo anyị kọwụrụ na nkwụ niile achachichala ee eh, ka nwoke gbutuo ya wetekwana ego m ga-eji kwụ ụgwọ na akwụkwọ m na-ekpere gị ekpere o oh, ịga ụlọ akwụkwọ adị mfe n'elu mama m agaala ahịa ụtụtụ a nwaanyị ahụ ebere ya emegbu onye m ịga ụlọ akwụkwọ adị mfe ịga ụlọ akwụkwọ adị mfe nwanne m ọ dị mfe ekpere na-ekpewu ka nwụrụ nnọọ ngọzi nyere ezinụlọ m hmm? ise kiri hmm. nwanne ị na-asa na-ebecha sakwa ya ọfụma sakwa ya ọfụma hmm, hmm. nwaanyị ya? ọ nọ n'ime ọya ọmaka hmm, ọmaka biko dịka m si gwa gị na mbụ ka ihe gị na kpetara ịma na obodo a na-akpọ Rom ọ bụrụ otu ụbọchị ka eji rụọ ya ị ga-enwe ndidi ka m nwee ike tụgharịa mkpụrụ obi ya ebe ị nọ ịma na anyị ụmụ nwaanyị o nwere ka ọ si dị ọ na-aratụ anyị ahụ biko nyetụ m obere ndidi hmm, onye kwuru anyị mana ndị igbo si eme ngwa ngwa emeghara ọdachi biko tupu nwoke ọzọ ahịa n'anya biko ya mana afọ nwa n'anya nke ukwuu hmm? mm. ekwuzi n'okwu ekwuzi n'okwu ekwuzi n'okwu anyị ji gote ihe a were gịnị arigwe iri ọkụ nke ndị bekee kpọrọ indomi m na-eme ka ozi gị ruo eluigwe ntị ọ ga-ekwerere gbalịara m biko ee ka iru nwanne m abịalawa m hmm. asị m gị ọ gịnị ekene ọ n'ike a na-eme ya n'ike ka njọ gi ni mana tupu nna aga mahadum na fọrọ ya ka njisi ka njọ gị oge nno na mahadum gbagwo ara ka ị na-ayị ya ara akịta kịtịkpa na na nna pia ga anya ara ha gba nne gi onye ala n'igoro ka ọ dị arụrụ ị na-aga mahadum ị gagburu onwe gị ifuru gị bụ ifeọma ee enwebeghị m efe gị mgbe m ga-enwe efe gị ị ga-amata na mụ bụ ezi nne a nara achị n'igoro ka ọ dị arụrụ nne ọmụa wuchi jụọ ọnụ chi gị ihe mere ni o mee gị ke gawa mahadum ifuru na iwere isi akwụkwọ ọ ya mere gara mahadum ọmụa wuchi mere ka m gawa mahadum ọmụa wuchi nne eh? ka ihe ewu anakọta anọ ndị mmadụ awụrụ n'obi akpọ mmadụ eh? mgbe m ga-enwe efe gị nke bụ mgbe m ga-enwefe gị n'obodo anya eh? mgbe m ga-enwefe gị n'obodo anya ị ga-amata na mụnwa bụ ezi ma ihe na ihe n'ụlọ ya bụ na o gị nke ịhụ m n'ụzọ ga machie m kwụsị m gwa m okwu ọjọọ niile dị gị n'ọnụ maka ụmụnwanne nwanne m nwoke a uzuzu ụmụ m nwoke a egbe esi na ị ga-azọpụta na ị ga-azọpụta hmm, ọ dị mma ka anyị lewenụ na onwe m ga-elebara gị anya hiri nwanne m dịrị otu ị dị ụlọ akwụkwọ mmadụ ahụ nke makwara gị mma n'arụ ahụ gị ọ na-amụ gị ka nwa ọtụtụ nne makazi nne maka njukwene gị onye bụ ọmarịcha nwa agbọghọ mfụrụ gị n'ụtụtụ a na-aza ihe onye bụ onye ahụ chere chere chere oge abụrụ oge a na-amụ amụ acha amụzina amụ biko ihe na-ekpo dị m mkpa ihe na-ekpo dị m mkpa biko ọ bụ onye mụ na ya nọ n'ofu ụlọ akwụkwọ mahadum ọ sị ka ọ bịa na m tupu nye ala ụlọ akwụkwọ na-adịkwa mma ọ dịka ahịa na-amụ ka ọ na-azaghị ebe ihe na-eme pom pom na-awụle na-awụda na-eme pom pom pom nne ọ dịka ụlọ akwụkwọ na-amakwara mma o biko ịma ya nwanne m mụ na ga adịkanụ ịmanụ biko naanị m achọ ka ị e gbatụrụ m okwu ọ dị na mma ka mụ na ya eh? e dị e na mma ịma dị m mma ihe na-emekwa dịkwa mma manụ biko nyere m aka o ị ga-emere ya ọmakanụ ka ihe eh? na ekwubi n'okwu ya gị eh? ọmakanụ ị ga-emere m ya ka nwanne m ihe gị n'anya mm. mình nữa Öyle. Duela. Aha. Kama sapa. Ahun wannan gwa bịa jụ ya maka o ya jụ gị ka maka ifeọma sị gara ụlọ akwụkwọ. Ee, ịlala. Ọ dị mma. Ọ dị mma. Enwekwa ọ kama. Enwekwa ọ. Enwekwa ọ. Kama. maka magana dema munaga ka mara ma aga nama eh. em egbe kịta o ihe m na-eme o eziokwu labazi emesịa ka anyị hụ ngwa gaa n'o onye m ahụrụ m ifeọma echi enyi agakwa na na-agwa gị okwu dị mkpa gaa na ntị ahụrụ m ifeọma echi iche agwa ọmụ ifeọma napụgodi m aka napụ m aka mụnwa ma na ifugodi ifeọma gị nwa naanị ekwuchi ife ifeọma ife ifeọma gị ife ifeọma ife mbụ ukwu gị ga na-eme bụ na-eme ọbịa na-eme mpọ nna pọ nna m aka oh. hmm. oke ka ife gwara ebe ịhụrụ Eh? oge arụba ihe niile nwayọ nwayọ ọ kpara oge ya ada oge ruo agbara ahụ n'anya hafụ maka hafụ maka hafụ maka agwara m gị hafụ maka enyewara m isogbu gala ifeọma ọkwa ifeọma ka i burula nọ bụrụ ọkụkọ ifeọma bịa ebe m nọ na-ete ebe m ga-ebute ike nji abụọ gara ike na-esi isi gị bụrụ ka ifeọma bịa mebisara m ihe gba m na-akụ gala ifeọma gba na-akụ

ntɛrɛ titɔ to sɛ mɛ na na bɔ garanya le kɔnɔ le kɔnɔ le kɔnɔ le k'a kɔ a misiri sinsan mɛ ni i n'a ba min ya. garaje gɔ kun ne ma i fɔma o biɔma. n gɛ ji ka goya. i fɔma nin bɛ pɔn na pɔn na. n gɛ ji ka goya. n ko tɛlɛ wa n kura yɛrɛ. ma mɛ ji ka di fɔma gɔ gɔ gɔ n bɛ na sɔn o. a ka wa kɔ a ka wa kɔ. kwan wo hei ahowa ama anya ahowa ama anya arụ ife ọma na-arị elu ọ dị mma ushi ala anya azụka ahụwa m anya onye kụziere nwatakịra, ngwa ihe nji anya nhụ nwatakịrị n'elu nkwụ ka onye ifeọma ifeọma n'elu nkwụ ifeọma ka o chere igbu nkwụ ka onye kụzikwara ka esi arị enu arụ arụ anya m abụọ ka m ji hụ azụka ka ọ gara aga gbuo nkwụ na-agbadata kizo kuzire ka esi arị elu nkwụ arụ arụ nwaanyị iri elu nkwụ chineke akpọọla ọkụ ka m ga nwe onye isi ala were kizo onye kụziri ka esi arị elu nkwụ nwa akpakwa ji ike nwa akpa ji ike ihe mụ ọwụ azụ ka na-aga arịnwu ka obere nwa na-arị ọ dị egwu Jem kanya onye isi ala biko eh, ekele m gị ikelekwa eh. agha ọzọ eh, abịala m mbụ mm. ọ bụrụ na ịnọghị nọghị ya okwu njikwa na ọbịa okwu gbasara nwa nwanne m nwoke nke nwụrụ anwụ okonkwo nwa ya nke nwaanyị a na-agbọ ifeọma ihe ọ na-arụzi ịga anyị elu nkwụ anyị niile na-egbutusi nkwụ na-egbu opere na-egbu ihe niile nwata nwaanyị ọ na-arị elu nkwụ ọwa arụ ala nsị ka m bịa onye isi ala ka mara ihe a ga-eme ya maka o memebiere anyị obodo maka ndị ichie nwụrụ anwụ na ndị ọzọ ha bịa mekata bịa anyị ụgwọ etinye ọnụ onye isi ala ka enwe ihe ga-eme gbasara nwatakịrị nwaanyị ọchụ mebi n'ọnụ obodo anyị mba ndị nche ndị nche bịa gaga kpọta na ifeọma ụmụ ifeọma n'okonkwọ gaga kpọta na egwu a gaga nwanne m nwoke Bịa bịa bịa bịa ka nwa gị kekwa Lekwa ifeọma nwa gị hapụ ya ka ndị iche obodo anyị akpọ ya gara nke onye isi ahụ. Ifeọma kole. Ifeọma nwa gị nwaanyị. O mere nene. Na ebe a na-achị m o mere gịnị? Ọkwa o mere nene. Nọ ebe a mba ba ga-egbu ifeọma nwa gị gịnị? Amaka! Amaka! Ndị m gọdị ili o! Ifeoma. Ịma biko gwazie na ọ ahụ ifu ihe gwara maka Ifeoma. Onye isi hụrụ nwatakịrị na ebe a na-agba Ifeoma. Ọwụkwa nwa kwa ka ọwụ. Kwa ụbọchị Ifeoma ewere ete ya were ete ya abịa n'ụlọ ya. Ukwu nkwụ anyị niile ọ ga-egbutu ya efu egbutu ya efu na ọ na-efu ẹ kú yà enjoy. Ifeoma. Aro. Ifeoma. ihe akwa bụ eziokwu. na eziokwu. nkwụ ahụ adị n'ebe. na erego m ya. isi gịnị. izego ya. kedụ ebe ego ego ya nọ. egbo ya ere. na enyekwe m ego o. onye nyeziri enyekwe m ego. asị m otu ego ahụ izere. na onye m ịrịa nkwenye gị ego ifeọma asị m otu ego ahụ izere na onye m ego na ife otu anya ya na-eme ndị otu anya eme ndị nche gbalịa ya kpochie kpochie ya kpochie ya nga awụ osi nga awụ ya ndị otu anya ya na-eme ia ver quem, quem tá.

ide oke ahụ kwana m na-agbaji ijekọrịkwa mma kwara akwụsịgba ahụ naanị ya ịkwa egbuo kẹwàá nọ n'ụlọ ikpe ugbu a ifeọma ụlọ ikpe ifeọma nke m mba ifeọma nke m enwetara ebe a na-egbakwu ndị mmadụ ọwụghị ifeọma m ifeọma nwaanyị ọ na-egbu akwụ n'obodo anyị ifeọma ifeọma ga-emenwe ị na-asị na ifeọma ga-ama menwe ụdị ihe a n'obodo a mgbe nọrọ ihe ja gị wee fụ onye isi ala biko nụ onye isi ala biko na nwa m enweghị nwa m mere biko nụ onye isi ala ma nwa m nwaanyị enweghị o mere biko ha nna na nwa m nwa m biko onye isi ala onye isi ala ya nwe otu mkpụrụ anya m nwere biko biko biko biko biko

nne anyị ma nne ma olee otu obi yi taa gị nkọ ebe nwa nwanne gị nwoke nọ Chineke kpọ ọkụ obi ya taa gị mmiri taa gị nkụ afọ tagbuo gị afọ tagbuo gị ke gbasara gị n'ezinụlọ m kedu ndị onye gbasara gị n'ezinụlọ m ma na-akpọ gị ọgba nta ma na-akpọ gị ọgba oke ma na-akpọ gị ọgba agwọ ke gbasara gị aga m egosi gị na mmụọ abụ egbe egbe nke mbụ n'obodo a m ga-akpọpụta ya ifeọma m ga-akpọpụta ifeọma n'obodo a m ga-akpọpụta ya n'ụlọ nga lelelelelelelelelelele ọgbanta dịka gị ị ga-akpọpụta ifeọma ị ga-akpọpụta ifeọma n'ụlọ nga ekwekwala ka ndị korovo hụ gị na ọnụ ụzọ mkpọrọ ha ahụ gị ị gadịala mkpọrọ lele lele lele ọ dị mma ọ dị mma nwoke obi tara mmiri obi ẹta mmiri ta ta bi oke. ị ga-akpọ lele lele dinta dinta ekwekwala ka ha hụ gị n'ụlọ mkpọrọ n'ọnụ ụzọ ụlọ mkpọrọ ị ga-ala mkpọrọ <laughs> lele lele dinta onweghị ọ na-agba kemgbe ahụ kemgbe ahụ ihe gị iri ị ga-adakwa ọrịa m ibizina ya wụbata ga-anọgide ebe nọrọ ugbu aga m ebe gị ọ baghara dịrị mma mụrụ ya aga m ma nwenweghị ga-anọgide ebe a ya ma nwenweghị ga-anọgide ebe a ihe ụrụ ma nwa nwaanyị gị nọrụgo ebe ahụ nọgo ahụbeghị m ya anya ọma m ga-ebegide akwa mgbe m hụrụ ya ee ee a emere m ụwa niile emere m ụwa niile emere m niile onye mere m ihe nna kedu ka isi mee ya ị maghị na awụ m onye okenye anya ruru ala n'obodo anya iru mmadụ ala na-adị mma ihe nna agwa gị anya ruo gị ala bụrụkwa onye okenye ee anya ruru ala n'ihe gbasara omenala bụrụkwa onye okenye ndị mmụọ ala anyị na-akwanyere ugwu na-egosi m ụmụ ihe ekwesịrị igosi okenye a bịara nnọọ na-esonye nwatakịrị na-agba ifeoma hụ ya ka o bu ah! nsoro ya n'aka na-edi ya na-edi ya n'ime ọhịa ọ na-aga ma na-edi ya na-esu ya na-esu ya sogide ya <laughs> wee ruo n'ukwu nkwụ hei nwatakịrị nwaanyị a ewere nkwụ ụkwụ a ete gee n'ukwu nkwụ gbachie kpọchie ya kpunye isi ya rịwa nkwụ hei ebe nnọ nọ eju m anya ya arịgide nkwụ riruo n'elu nkwụ gbuwe nkwụ egbuwe na-egbutusi nkwụ na-egbuchi nkwụ nwa nwaanyị akala ahụ ah. a nke pụtara na nkwụ a niile nke e gburu egbu tupu ọ gaa ụlọ akwụkwọ ọhịa gburu ya maka na agwara m ndị niile na-egbu nkwụ n'obodo anyị sị ha onye gbukwara ya nkwụ wee na-ajụ onye ọbụla sị ha onwe onye gburu nkwụ ntụ mba na onwe onye gbuoro ya nkwụ nke na o ji aka ya gbuo nkwụ a tutu ọ gawa mbịa jide ya na nke ọ bịara igbu o meela ihe arụ ya na ọ ga-anwụ o jiri aka ebe ọ hụ naanị ya ọ chọrọ ka naanị ya wụrụ nwoke agbọghọ ma nwa agbọghọ ga-esi n'obodo anya ga mahadum onye amamihe o ndị nna anyị ha na-afụ ụzọ ịma na nke ọnụ mbụ zuo ya na e onye mmanụ ọ bịakwa ka ọma ọzọ <laughs> ah, ka abụghị ọnụ ọ ga-anwụ ebe ahụ ọ ga-anwụ ebe ahụ anwụ <laughs> <laughs> eh? ah. akpa kpafụtara ya ọkpakpa iko hmm. nwa m ya egwu Eh, nna m ka m ga-esinyere abalị maka na ọ ga-ada esinye mmadụ ihe agụrụ afọ agidibe chama ọkụ tọ ya ya etinye n'afọ ọ ga-ada nwatakịrị ahụ nwatakịrị iberibe na m ụdị nwa m mụrụ ya na ụdị nwa iberibe m mụrụ ya esi m ebe okporo amara abata enyi nwoke agwa m na ifeọma esigo na mkpọrọ pụọ ma ihe na-ekwu na ma amasị na gasị ifeọma esiro na mkpọrọ pụọ ọ pụgo onye gbapụrụ anyị gọmna obi ngwara m na enugwu ya nsị ka mkpọ ya nwere ya batara n'ife ọma ede na-abụ ebe ahụ na-eche nche ọ hapụ ifeọma ifeọma agbafuo na ọ gbafuru n'abalị ọ ebe a mmadụ abịa kwụrụ ifeọma pụọ ga-aga anyị n'ime obodo chọọ na ifeọma ugbu a n'ụlọ ọbụla bịa n'ụlọ ọbụla chọọ n'ịpọ kpọta m ịpọ m ugbu a nke onu bịara dịkwa mma nyere m aka chọọ nwa nwaanyị nọrọ ebe aka fụka mahadum mahadum hmm. ngwanụ dịkwa mma mana enwere ebe m ga-egosi gị mmanụ mma ụnụ ga-anọkwu nwunye ebe ahụ mba njinu ya malenu ma bịara m mma ngwanụ imeela imeela

onye ikụchala abụọ ka achịla bara mmadụ ka mmadụ na ọdụ ịnwa hụrụ mmadụ n'anya lamalama lama lama achịla egwu abụgadị mmadụ okwu ama na ọrụ bobutanga nimenga ebo ikanatyo ayibobutanga nimenga ndenche wani yakochele ya nimenga ahu igangu nimenga ahu te montar. Não, Você quer que mesmo? Ei, não. Quando? Eu não me agarrei bem, né? Hey, hao cho là mồm biểu. Hey, nè mồm. Ngô mồm nè, nè, nè. Á, mồm nè mê hì. Mà cả cái bà con, cả bà cái bà nè mồm. Ê, ê, mồm. Hey, nè. Ai kia lên, ai kia lên. Ai kia lên. Nne. Ekelere m Chukwu. ekelere m chukwu n'ihi ihe ọma niile o mere m dịka m si kwuo mbụ ewetara m ihe ọma n'obodo a nke ndị bekee na-akpọ development mm-hmm. <laughs> nke mbụ wụ skuul ultramodern school mm-hmm. unu ụlọ akwụkwọ mm-hmm. nke abụọ wee wuru hospital ya nwa ndị obodo anyị na-akpọ ụlọ ọgwụ ebe a na-eleta ndị ahụ na-adị <laughs> nke atọ wee wuruzie road and electricity nke wunu okporo ụzọ na ọkụ nke wuzienu ọkụ latrik amụma m akwara akwụkwọ ekelere m chukwu nne ah, nne hmm. ka irikwanụ maka egbe hmm. Unok. Unok. that ka kemgbe abala nnọọ m nọ nke agụrụ eghele m anya nkụ ka mekwana mekwana maka chi ka nne gị anwụrụ agụrụ eghele m anya kemgbe abala nnọọ enweghị ihe kwesịrị eh? e iri ka ọ ga-awụ ịnwụọ e nwoke e nabata gị ọfụma ó lè jẹjọ lè rí ni. kókà wọ́n ń wọ́n kókà chukwu okike abiyam anabataghị ọfụma ọfụma. move it now, achịghọta a maka mmekọ obodo na ọbịa ogwu na-adịghị otu si mkpọ kee mkpọ ndị ichie m ka m na-gbakọ ọ dịkwa na na mmepe bata n'obodo anyị ọ dịkwa mma bụ ife kwesịrị ekwesị obodo ga ntị miwu nwoke miwu nwanyị onye isi ala chọrọ ịhụnụ n'obi ya echi onye na-abịaghị ga iwu otu puku naira onye nụrụ nị ka ọlibe ya oo Ọ chọrọ iji ahụ anyị onye ma na ihe mere ịjụga m ọ bụrụ na ajụga m m echi ya bụ na egbe ji ndụ ya tụọrọ m aja hmm. ihe mmepe obodo a nwetara aga m eji aha igwe dịkwasị ya